igbo bụ igbo igbo nwa chinemere kedu ka ị mere n'ụbọchị taa ekele ngere anabata gị n'oge ndị igbo nkwụlọ ọrụ voice of nigeria lagos taa bụ ụbọchị fraịde ma bụrụkwa ahịa afọ abalị atọ nke ọnwa julaị afọ puku abụọ na itoolu ị ga-enweta anyị akara 9690 megahertz na 31 mita band shortwave na nketa ọ bụ mụ na aja ujin agajaghị eso wee nweta gị mma anyị ga-ebuso wetara gị akụkọ nke ahụ gasịa anyị tibutere gị egwu anyị ji n'aka ebe a tupu anyị e wetetere gị ihe mmemme anyị nke taa bụ arụọ anwụ nna azikibiko gị nọnyere anyị ka anyị wee na-aga n'ihu aha m bụ ọlụọma Okwuchukwu Simon